tata and move. The na ọnịcha ego anyị na-agba ọfala obi dị anyị mma anyị na-enwe aṅụrị a na-eme arụ ọbụla ife dị mma ka ọgwụ anyị nwakwanụ bụ ndị ọ na-achịkwanụ egosikwanụ omume anyị hapinesi anyị n'ebe igwe anyị nọ afụkwanụ ndị obodo ndị obodo afụkwanụ onye na-achịkwa na ọ na-achị anyị ọfụma long live Agbobi long live Onitsha kingdom akwụkwọ nsọ gwara anyị na afọ ụbọchị anyị na-eri uju sije ndị afọ ụbọchị na-enwe anwụrị sije enwe tata bụ Onitsha nwe tata bụ ụbọchị agbogiri tata ndị agbogiri ka anyị na-ekwu okwu ọ ga-achị ruo mgbe ebi ebi Onigwa Obi Ọnịcha eh, na ihe o mere taa ọ dị mma maka anyị eh, the event afụzie anyị nabatazikwa anyị ọfụma so anyị chọrọ isi ya thank you for inviting us and ka gbalịa n'ọrụ ya Thank you.